ndị be anyị ekene m unu biko unu ewekwa n'iwe na m abịago ọzọ anya mmiri juru m anya ma ọ bụrụ na m fụ ebe mmadụ ibe m na-ata nnukwu afụfụ onye nọ m n'akụkụ bụ Chizọba Chizọba kene ndị be anyị ndị be anyị ekene m unu ndewo ndewo Chizọba onye ebee ka ịbụ abụ m onye Agbani Kano West Local Government Enugu Steeti. Chizọba ka ihe na-eme gị a sị na ọ ọrịa obi n'ụlọọgwụ ebe m gara na o nwee ihe sụchiri m obi mere ọbara na ọfụma n'ahụ m ome mmiri a na-atọchi m n'afọ ka nwaanyị dị ime ya na ọ bụrụ ime ka ebe ihe a bilitegodo ọtọ ndebe anyị biko nene just nene adịghịkwa na ọ dịrị ime ncha nwee ihe a ga-eme ya ka ha na ọpụreshọn ka ha ga emewe ya ka ha wepụ dị nke ahụ sụchiri m obi ga-agụ m um, lut na Lagos ego ha na-ekwu ebe ahụ dị too much mgbatazi Enugu anyị na-aga um, UNTH kịta ka anyị eke ka praịsị nke ha ọ ga-agbatu ala mana ha ekwere na ọ bụrụ na emechaa anya na ọ ga-adị mma ee ha si na emecha anya na ọ ga-adị mma afọ gara agba ee ya ọ bụrụ ime ka ebe adịrọ m ime aha ole ka ị adị m ahọ iri atọ 30 30 years ndị be anyị 30 years chineke nna biko merenụ ya Biko, o nweghi mgbe m kpọrọ unu na ada aza m. Ihe a bụ akaụntụ Chizọba Nwatu GTBank. Bikonu, onye ọbụla mere m ya. GTBank 0426839296 Nwatu Chizọba Rose GTBank 0426839296 ihe ọbụla ị nwere anything at all nothing is small ihe abụrụ sọsọ kampen m ga-emenwu na redio bikonu bikonu ndị be anyị bikonu ndị agbaanị bikonu nyerenu nwata aka ọ bụrụ na ị bụ onye agbaanị saịdị ebe na-agbaanị opposite agbani customary court na mba obodo bikonu ndị anyị ka anyị mara ma ihe anụnwa ga-ebenata iji m Chineke nna ya unu kwuo thank you so much God bless you thank you nne daalụ ọ ga-adị mma